azụtara m igwe a n'ụmụahịa azụtara azụtakwara m azụtakwara m nkata o meghere ụzọ o meghere ụzọ o meziri igwe m m n'ụtụtụ a O dewere igbe ya n'ala ụlọ. O Anyị mụtara okwu Igbo n'ala okwu Igbo n'ala a.

o wefutakwara akwụkwọ ị nwere ike imezi igwe m ị nwere ike imezi igwe m ị nwere ike imeghe ụzọ ị nwere ike imeghe ụzọ achọrọ m idowe akwụkwọ m achọrọ m idowe akwụkwọ m achọrọ m ịmụta okwu Igbo nke ọma achọrọ m ịmụta okwu Igbo nke ọma Achọrọ m ịhapụ ebe ahụ. Achọrọ m ịhapụ ebe ahụ. Achọrọ m iwepụtakwa ihe m niile. Achọrọ m iwepụtakwa ihe m niile. Aga m emeghe ụzọ. Aga m emeghe ụzọ. Aga azụta nri Aga m azụta nri n'ahịa. ị ga-edowe ya ọ ga-amụta okwu ọ ga-amụta okwu Igbo nke ọma ha na-apụta n'ụlọ ugbu a ha na-apụta n'ụlọ ugbu a ha na-ewetakwa efere ha na-ewetakwa efere aga m ahapụta ebe ahụ aga m ahapụta ebe ahụ ọ na-ewepụta na na-ewepụta iko na ngaji Ọ na-ewepụtakwa mma. Ọ na-ewepụtakwa mma. Amaha m. Amaha m. Ịmaha. ị maha ọ maha amaha Yamaha Anyamaha Anyamaha Anyamaha Unu amaha Unu unu ha. unu ama ha Ha ma ha Ha ma ha. okoye ha. Gụọ ya Maha. Nna m ha! Nna m ha Okoye ha Okoye ha Nna m ama Nna m amaghị. m ite. Asaghị m iko. ọ saghị efere ọ saghị efere asaghị aha ego asaghị aha ego Okoye asaghị mma Okoye asaghị mma. Anyị asaghị ngaji. Anyị asaghị ngaji. Unu asaghị uwe. Unu asaghị uwe. asa ha aka ha asa ha aka nna m asa ha akwa nna m asa ha akwa Adankwụ asaghị ite Adankwụ asaghị ite. Uche asaghị iko. Uche asaghị iko. Azụtaghị m achịcha. Azụtaghị m achịcha. Ịzụta du Ọzụta ha kpụ. du dein ha Ọ akpụ. ha ọjị. azụtaghị ọjị. Anyị azụtaghakwa. Anyị azụtaghakwa. Unu azụtaghị mmanya? na-azụta ha mmanya ha zụta ha ọkụkọ ha zụta ha ọkụkọ nne m azụta ha ọjị nne m azụta ha ọjị Nne m azụtaghị rọọsụ. Nne m azụtaghị rọọsụ. Ọ n'ahịa. Ọ n'ahịa. Ị nọgha n'ugbo echi? Ị nọgha n'ugbo echi? Anọgha m na be taa. Anọgha m na be taa. Nwa m anọgha n'ụlọ. Nwa m anọgha n'ụlọ. Anyị anọgha n'ahịa. Anyị anọghọ n'ahịa. Unu anọghọ n'ụlọ ahịa. Unu anọghọ n'ụlọ ahịa. Ha anọghọ n'Aba. Ha anọghọ n'Aba. anọghị anọ Ụmụahịa anọghị anọ Ụmụahịa ha m ịgba ha m ịgba ha mmanụ iwe ha mmanụ owe ha ji owe ha ji okoye wegha ego okoye ha ego nna m eweghị akwa akwa anyị ewegha anyị enye Añehuajeko. Unu ewegha anụ. Unu anụ. ha eweghakọpụ ha Ha ha eweghakọpụ ewetaha m ogede ewetaha m ogede iweta ha nri i wetaha nri o wetaha oche o wetaha oche Uche ha igwe Uche ewetaghị igwe. Anyị ewetaghị anụ. Anyị ewetaghị anụ. Unu ewetaghị anụ ehi. unu eweta ha anụ ehi ha ha ọsa ha ha ọsa ọ hafụghị ụzọ ọ hafụghị ụzọ ahapụ ha m akwụkwọ m ahapụ ha m akwụkwọ m ịhapụ ha ha ịhapụ ha ha Anyị ahapụghị ụlọ. Anyị ahapụghị ụlọ. Unu ahapụha nwoke? Unu ahapụha nwoke? Ha ahapụghị ahịa. ha hapụ ha ahịa aha aha mite aha aha mite ha ha ha anụ ụmụ ha ahahaha ụmụ ha ahahaha ha na ha emechi ha m ụzọ ha m ụzọ. Ị ha ụzọ. Ị ha ụzọ. Ọtụfu ha mma. Ọtụfu ha mma. Anyị atụfu ha nri. Anyị atụfu ha nri. Ọ ha mma. Ọ ha mma. Ha atụfu ha mmiri. ha tụfu ha mmiri atụfu ha m akwụkwọ m atụfu ha m akwụkwọ m ọ ha ụda ahụ Atụfughị ụda ahụ. Uche atụfughị igwe ya. Uche atụfughị igwe ya. O wefughị mma ya. o wepụ ha mma ya ị ha ego gị ị ha ego gị ewepụ ha m akwụkwọ m ewepụ ha m akwụkwọ m Okafọ ewefughi nnu. Okafọ ha nnu. Anyị ha ji. Anyị ha ji. Anyị ewepụ ha ji, Anyị ewepụ ha ji. Anyị ewepụ ha ji, Anyị ewepụ ha ji. Unu ewepụghị iko m. unu ewepụghị iko m atọfụha m igbe atọfụha m igbe ha ịgba ịtọfụghị gba anyị atọfụghị akwa ahụ akwa ahụ Uche atọfu ha ngada. Uche ha nkata. Ebufụta ha Ebupụtaha m akpa. I bufụtaghị ibu. I bufụtaghị ibu. Anyị ebufụtaghị igwe. Anyị ebufụtaghị igwe. Unu ebupụtaghị ịgba. Unu Anyị ebupụtaghị ibu. Anyị ibu.